Otu onye mgbasa ozi na mba ireland aha ya bụ johnny Ward kwuru na inye Messi uwe ojii nke mechiri akara uwe ya bụ iri bụ nnukwu ihe mkparị.